Ụnụ̀dàrụ̀nị, onye lezere onye lezere efa m wụ Nkechi. Leke tani nguna e wụ Saturday ewu a history a culture eji akọ akụkọ ịgbasa n'ụmụ ede. Tani nguna ihe nchọkọ ni nkuzi enyi maọbụ na ịnya ha n'enyi wụ ihe ise omeni ni ije ngugwu ni rungwono ni chọkọ ni lama ịkasa kaga ugbo wehe welua ụlọ. nke akpa ihe ọnụ igbo ekụzikọ ihe nya akpa ọnụ nwede nke iguzori na ji enyenwala nya akpa ji ndị ebu akpa ka um yam ji na iwu na-elekwokwe ọrịsọnwụrịrị iche iche enwehụ akpọ ọrị enwehụ akpọ erefu enwehụ akime enwehụ ezekikpọlọ enwehụ ji mgbua enwehụzụkwọ asụkwụ ụdịrị iche iche ime ndị na iwu na enwezụkwọ mba ji enwehụzụkwọ ekpu ji then eh, omenini ìtsọ̀kọ̀ní sunni dzi leke asɔkɔ dzioko yaku edza sunni ɔlɔhumahuma kana mɛni tsɔkɔ leke hu eri erefu ka ɛrɛfu olili ku eri onwe kadzɔ ɛsunni mɛkɛni oŋɛnu ru ɔkabanze ni tsizi ni dzi ɔlɔni ɔhu yɛ mɛkɛ ji. then ya kudzi kudzi yaba ye huɛni ŋu akpɔ akpɔ kasava akpɔ na ɛli ya yaku edzi okwu gari leke ndị asaka mɛ okwu gari. E yakhethizikweshinyamwo yamani lumule enyelinyamwo ohumwohuma mhm then wejizemime abacha abacha na eleke etele n'ihe ori enyiro but nwejimeni ndị igbo ebichimelenyi enyinwa mụ na-arụzi ndị igbo ya ya ka ejiziri ime abacha akpụna nwụna ya kwejeme ke gari wejizeme nyakpụ ejizememe abacha enye akwụkwọ akpụ piji enye abaghị okwu ogiri enyiwala enwe ya akpọ ogiri ndị ebe akpa melon ogiri na-enwe na-elekwu wejee tele ka ofe ogiri wejezikwe mee ogiri ihu ebe ya ofe leki kpọọba ndị mara anya ndị machi ogiri obe ya ofe ogiri obe ya ofe wụ ebuchi ejebuchim ofe kena ọsụsọ omeni n'ite menwe ofe n'ihe achọkọ iji ihe eleke ndị bụ akpọ seasoning iwu nọ magi tara ndị ahụ welecha na achọkọ iji ete ofe ya eweri ogiri ofe eji ete ofe la ogiri ofe ogiri ya nwale nwe wone ofu ụmụde agba ya ọhụrụ hụmara lekika ọba ndị ebo wee ji egwu ego ọnwe nwaanyị chọkọ n'elu nwere maọbụ n'odiri omume ole chọkọ n'ime n'ofe ogiri ekeri ya ya na eke bido maka azụ ndị ahụ wee gwoji mesome efu anụ ndị ahụ wee itenuwe ya ya ogiri ya ebuchie azụ ndị ahụ ize akpa ehe anaba ha nwa anaba ha nye so ọrịkemeke mkpa piji ogiripiji enyabanye ose leko okwu ose nwụ na ose wụ enyinwa nwehụ nke nya akwụ ose elu ala enwe ozokwa ose ndị awụsa welicha nya akwụ akwụ ose ihe ji ishi ụdịrị ihe ori ọwụla ichi mele egbucha ose meke na ose eye ụdịrị ee ụsọ ọzọzị ehe ya ihe eji eji ose echi ihe oriri omenichọkọhụ nke oyiyo omenichọkọhụ echikọ kọnọsọi kọnọsọi e eji ose echi ihe oriri nkeji mechie hwenwa kpọ ọka ndị bụ akpa kon ọka na-enwere nwe kwu onwe hụ ọka mmiri onwezikwa hụ aka ọka mkpụ ọka mmiri n'aka eji esi ụkpọ enye tazikwa enye shitazikwa kọnọ sọị. then ọka ọkamkpo hụrụ na ohụ eji ememe okwu agidi ememezikwa okwu ori anyị abute ọzọkwa ahụ akụ ọzọkwa ọrụ ogwe kezie akụ ọka ya ihe ndị niwe lecha o ihe omenwanyị ji ugbo n'iru gwọ ihe kasaka welu ụlọ elekwana ya asọkwa ewelu ahụ onwezi ndị nri na ibu nke nkịta na enwe na nchọkọ n'iseni na ya ka ekeke okwe kenokwuta kenobido efanwo nkechi unu eme ike onye lenzere onye lenzere darụnụ